AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa enyi m ọma ụmụ chineke ọma na-eke ntị unu abịala n'ihe omume nke taa ihe omume nke gbasara ndụmọdụ nke ezinụlọ mara n'izu a ihe anyị na-eleba anya bụ ọdịmkpa dị mkpa ọ dị ịzụlite nwata anyị n'ime ezinụlọ anyị ka ụmụ anyị mara na ezinụlọ bụ ụlọ akwụkwọ mbụ ha kwesịrị ịga nne na nna ga-abụ ndị ga-enyere ụmụ ha aka ka ha wee gaa n'ime ụlọ akwụkwọ mara na chineke bụ onye ga na-enyere mmadụ niile aka na nzụlite nwatakịrị anyị ma na-arịọ anyị n'ụbọchị nke taa anyị ga-aghọta na n'ime ezinụlọ anyị anyị ga-agbalị ka okwu ọnụ anyị dịrị ike ka ihe ọ bụla nke anyị na-agwa ụmụ anyị guzosie ike ka ọnụ ka ezinụlọ nke ewusiri ike site na ije a bụ ihe anyị ga na-eme ụbọchị niile nke ndụ anyị anyị ga na-agbalị na-ewu ụlọ a ụlọ anyị na-ewu na-ewu ndụ ụmụ anyị na-ewu ha na anụ arụ uche ha n'ime mmụọ anyị ga na-agbalị anyị kwuo ya n'ụbọchị taa anyị ga-ekwu ya echi kwuo ya echi na-abịa abịa kwuokwa ya n'izu ọzọ kwuo ya n'ọnwa ọzọ kwuo ya n'afọ ọzọ anyị ga na-ekwu ya dịka onye na-ewu ụlọ o wuchuo ụlọ o tinye nkume ya ewere mmiri tinye ya ka nkume ahụ wee nọsie ike ewere simenti tinye ya ka o wee dị mma n'ụka ụlọ ewusiri ike ka bụ otu anyị ga na-eji na-enyere ụmụ anyị aka ụbọchị niile nke ndụ anyị ohere ọbụla anyị nwetara ka anyị gbalịa na-ahụ si na anyị ga na-enyere ha aka n'okwu ọnụ anyị na-agwa anyị n'ihe ọbụla nke anyị na-eme ka ha wee bụrụ ụlọ nke ewusiri ike n'ime kraịst mara na ma ọ bụ nne ma ọ bụ nna onye nke wepụtara ohere ya ịzụ nwa ka anyị mara na ịzụlite nwata anyị bụ ọrụ nke nna na nke nne ọ bụ bụghị otu mmadụ ga-eme ya ụfọdụ mmadụ ga-asị ọ bụ ihe nne nke nwe ezinụlọ ga-eme ee anyị mana ndị nne anyị ga-enye aka n'ime ọrụ a ma ndị nna anyị na ndị di anyị mara na ọwụ unu bụ isi nke nji ezinụlọ unu ga-enye aka na ị na-agba ndị nwaanyị anyị ume a sị na n'ime onwe gị na ọlụ a bụ nke nwaanyị gị ihe nwoke ga-eme ihe niile ga-adị mkpa n'ime ezinụlọ ma nna na-ekwu otu o kwesịrị ka ọ dịrị ọ bụghị n'ime ezinụlọ nne na-ekwu nna nna na-ekwu ọzọ ihe a a ga-enyere nwatakịrị aka ka o wee tolite n'ụzọ nke kraịst nne na nna kwesịrị inwe otu olu n'ime ezinụlọ nna si lee otu o kwesịrị nne nwe ezinụlọ ahụ ga-amakwa n'ọbụ otu o kwesịrị site na nne na nna ezinụlọ ahụ nwere otu obi n'ime kraịst mgbe ezinụlọ nke nọ n'ime mgbake ị ga-aghọtasị onye nke na-eme nke ya onye nke ọzọ na-eme nke ya ma na-arị onye ọma na-ege ntị tupu ọ bụrụ sị na ịlụbeghị gbalịa lemee anya n'ime ndụ nwoke a n'ime ndụ nwaanyị a onye ahụ ọ hụkwara chineke n'anya onye ọ bụla nke hụrụ kraịst n'anya ga-ahụ mmadụ ibe ya n'ọnya otu a ezi onye ọma na-ege ntị ọ gaghị achọ ime onye ahụ ihe ọjọọ ọbụla ihe niile nke ọ ga na-eme onye agbata obi ya ga-abụ ihe ga na-enye onye ahụ obi ụtọ n'ụbọchị niile nke ndụ ya ezi enyi m ka anyị gbalịa dịka nne na nna ghara iwere obi ebere zụghachia ụmụ anyị ee ka m kwuo ya ọzọ ụfọdụ nne na nna ga-asị ọ bụ ihe ọ chọrọ ọ bụ otu nwa m na-eme ọ bụ nke ọ bụ nke nwa nke chineke nyere gị ịbụ onye nlekọta chineke ga-ajụ gị ajụjụ otu isi nyere nwa aka otu isi zụlite nwa bụ n'ụzọ nke kraịst maọbụ na inyere ekwensị ohere ka o wee were ọnọdụ na ezuru gị nwa gị ana m arịọ nne na nna ka anyị gbalịa kwụsị na-ekwu ee ọ bụ otu nwa m ji chọọ ọ bụ ihe ọ chọrọ iri ọ bụ ihe nka ọ bụ ihe nka ka anyị bụrụ nne na nna nke ga-ekwu okwu guzosie ike n'ihe anyị kwuru otu a ọ ga-enyere ụmụ anyị aka ka ha ghọta na ihe anyị na-ekwu na mkpa ị na-eji obi ebere na-emebisi ihe n'ime ezinụlọ adịrọghị mma anyị ga-ahụ ụmụ anyị n'anya ee hụ ha n'anya dịka kraịst hụrụ anyị n'anya ma ejila obi ebere mebishia ihe niile zie ụmụ anyị ka ha nwee obiọma ka ha nwee ndidi ọ ga-enyere ha aka n'ime ndụ ha ka ha nwee obiọma n'ihe ọ bụla nke ha na-eme ka ha nwee ndidi mara na anyị na-ekwu okwu gbasara ọdịmkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ ka nwatakịrị mara na ụlọ akwụkwọ mbụ bụ n'ime ezinụlọ ya ama m na ihe dị ike n'ime ụwa anyị nọ n'ime ya ma onye kwere na Chineke Chineke ga-enyere gị aka gị chọpụta ohere nke gị ji nyere ụmụ gị aka ka ha wee bụrụ ụmụ nke ga-enye aha nsọ Chineke otito ọ ga-adị mma ka anyị gee gee chineke ntị ugbu a ụmụaka dị ntakịrị ọ bụrụ rịị na ụmụ gị etolitela ha agafeela afọ isii ha nọ afọ iteghete ha nọ afọ iri ha nọ afọ asaa onye ọma na-ege ntị ị ga-alahụkwa n'ihe anyị kwuru n'otu ụbọchị n'ime izu a ka anyị baa n'ekpere ka anyị nwee ndidi na ogologo ntachi obi ka anyị mee ya chineke ga-enyere anyị aka ka anyị gbalịakwa na ndụ a anyị chọrọ ka ụmụ anyị bie ọ bụrụ na nne na nna na-eme ihe ọzọ nne na nna na-ele onyonyo na-adịghị mma nne na nna na-ege abụ na-adịghị mma nne na nna na-akpọ ori na-adịghị mma nne na nna na-atụ asị nne na nna abụghị ndị eziokwu gị na-achọ ka nwee mụrụ hie n'abalị kpọzie Elijah of old anaghị eme ya eme onye ọma na-ege ntị anyị ga-agbalị mata na ihe ọ bụla nke anyị chọrọ n'ime ndụ ụmụ anyị bụ ndụ nke anyị ga na-ebi nye onwe anyị ee ọ bụ ndụ ahụ ka anyị ga na-ebi nye onwe anyị Chineke ga-enyere gị aka Chineke ga-enyere m aka ọ ga-agba anyị ume ka anyị wee bụrụ ndị na-eme ihe ga na-atọ ya obi ụtọ imeela onye ọma gere ntị n'ụbọchị nkịta. arịrị ekpere mbụ ka chineke mepee anyị ime mmụọ ka anyị wee hụ ọdịmkpa ọ dị n'ịzụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst mewere otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yaho dot com maọbụ arigiria at gmail dot gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 7224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ka m nwekwara na site n'oge ike nka otu igwe atụrụ ga otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ ndị seventh day adventist church choir ụmụọka ya unu emeela na abọmankunu nyere anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka mara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs na ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'oge awa a ekele m unu ka mụrụ onye nwe anyị nọgidesi ekweke bara ndị kwere ekwe ụba n'aha jizọs amen anyị leba anya n'ụzọ ịmatụ anyị hụrụ akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ amaokwu iri ise akpọrọ nkịta nke mbụ nwe ngosi nke omume ọjọọ niile dị iche iche atụrụla onwe ya bụ onye dị umeala ọ bụ onye ndewahụ bekee eji akpọ timid bọtụ nkịta ndịiche iche la omume ka ya la ya anụmanụ ọdọ anyị nwekwara akwụkwọ nsọ abụọ ọhụụ akwụkwọ Luk isi atọ amaokwu nke asaa anyị hụrụ ajụ ala na onye ozi Jọn mkpọrọ ọtụtụ ndị mmadụ ụmụ nke ajụala ajụala bụ agwọ jogburu onwe ya ndị ike ọ na-atụwa aka ndị mmadụ ndị bụ ndị ọjọọ ndị na-emebi iwu ndị agwọwe jọrọ njọ ndị mbụ soro mma gbuo mmadụ soro mmadụ gị ikpe mmadụ ndị yawe eji ajụ ala mma nwatụ ebe ọ bụkwa nla atụrụ na onwe ya ejighị alụ ọgụ jighị eme ụka laa akwụkwọ ozi ọma Luk isi iri na atọ amaokwu nke iri atọ na otu na nke iri atọ na abụọ a kpọrọ otu onye herod ebe a dịka ufu ma ọ bụ nwe bekee dakpọ fox ufu mbụ anụmanụ ndị njọ nwere njọ kara aghụghọ aghụghọ ya buru ibu onye ọbụla nwere omume nke ufu agaghị iti aka lobesi ji onye na-azụ m dịka atụrụ n'ihi na ufu abụghị atụrụ ọ bụghị anụ a da edowala ụlọ ufu bụ onye ọjọọ n'akwụkwọ mmadụ isi asaa amaokwu nke isii pite nke abụọ isi abụọ amaokwu iri abụọ na abụọ anụ ọdụ akpọkwara nha mbụ ezi bekee da-akpọ swine ọtụtụ transleshọn nsụgharị akwụkwọ nsọ ga-ekpe so ma ọ bụ pik ọ bụ otu aha ọ bụ ezi ya bụ anụmanụ ọdọ a maara ya dị ka anụmanụ na-eme amụma o jighị adị ọcha nwere o ji ebi bụ iji imi ya dọghachi ya nwewe ndị iche iche ma ebe a na-edota ihe ndị mebiri emebi ma ebe a na-ekposa ureghere dị iche iche ọ ga-iji imi ya gaa na wee nwee ike lụghachi ya nga ịghọọ ya ahụ gbaa ya pefum gbaa ya nwe niile ya gbere nwayọọ baa n'ime apịtị rụrụ onwe eji enweghị nsọpụrụ nye hụ ọbụla dị ọcha ọ dịghị hụ ọbụla ndị ọcha eji batala ya ya egwere amụma ya laa ala igwe ọtụtụ ndị ndị ibi ndụ ọjọọ nke omume ọjọọ lụ agwa ọjọọ nke mmehie dị iche iche dị ibi ndụ dị ka ezi ndị ya n'otu a adịghị enweghị nsọpụrụ nye nwee nsọ dị iche iche ọ raghịwa ahụ igwere nwa agọzi na agọzi doso ejere jere jere kozi gwere mere nwa akawe anụwe bi ndụ otu o ji sọwe enweghị wee nsọpụrụ nye nwa ọbụla ga-edoro nsọ mmadụ ndị ya agaghị esite la jehova bụ onye ọzụzụ atụrụ we n'ihi oge we abụghị atụrụ chineke akwụkwọ nsọ asụfụ lajuo bụ onye azụ anyị dịka eji ọ bụ onye na-azụ anyị dịka atụrụ ịbụ anụmanụ ndị ya tịrịba atụrụ hmm. akwụkwọ abụọma isi iri atọ na abụọ ahịrị nke asatọ na nke iteghete anụmanụ ọdọ kpọrọ aha nha abụọ ka bekee da akpụ họs ma ọ bụ ịnyịnya ọtụtụ ebe kpọrọ mul ọ bụkwa otu anyịnya ịnyịnya ndị bụ uhele nwere isi ike ọ bụ onye iberibe ọ dị ha bekee kpọrọ fulish dịkwara stọbọn n'ihi iberibewe na isi ikewe eji eji ike adị ya eji eji ike adị ya eji eji ike gwee ike gee ya nwe daa kọntrol ya tupu ha enwee ike ime ihe ziri ezi tupu uwe enwee ike ịdọgo tupu uwe enwee ike ịga ebe ọ bụla gị chọrọ ka a gawo ma ekeghị ya nwere ọnụ kechie ya ekechie gwere fọsụ deebi ya ịhụ ụtọ ọ ga-eji aga ebe ị chọrọ ta ọ gaa ọ gaghị emekwe ka esi eme ọ dị ụfọdụ mmadụ ndị dị ka ndị ya ndụ wee bụ ndụ ihu abụọ ị nweghị ike iji okwu wee mee nwe okwu ụtụtụ abụghị okwu anyasụ ejighị we akwụla ụkwụwe wee uwe otu ebe abụ wee ndị dị gbagharị agbagharị oche baba ka wee ike mmadụ ndị ya wee enweghị ike sị la jehova bụ onye na-azụ dịka atọ ụmụnne m n'ime okwukwe ebu kamel ebu ịnyịnya ebi mul tebe atụrụ ka ịbụ akwụkwọ matu isi iri abụọ na ise amaokwu nke iri atọ na atọ otu anụmanụ ọda kpọrọ aha na mbụ ewu n'ebe a jizọs mere ka ọ pụta ìhè ọdịiche dị n'etiti ewu na atụrụ ewu ọ bụ ezie na ọba anụ ụlọ a na-akpa akpa mana ewu ejighị ekwe irube isi laa agụwo otu iji kwụọ ya nwe na-agụghị otu iji nye ya ntaramahụhụ ewu ejighị ekwe ka onye nwe ya laka o nwere ike dị ka mmadụ ndị dị ibi ndụ dị ka anụmanụ ndị efuola mgbe ha na-eche na ha na-aṅụrị ọṅụ isikwana ha onwe ha iwepụta onwe ha kwuo si na jehova onye na-azụ ha dịka atụrụ agaghị enwe okwukwo n'ihi na n'ime onwe ha marala lawa abụghị atụrụ lejiri mara atụrụ anọla ime anụmanụ ndị ya adịghị ka atụrụ agaghị wee kwe nọ n'okpuru onye ndu mbụ onye ọzụzụ atụrụ a mbụ chineke anyị kama a ga-ewe nọ n'okpuru ọchịchị ka onye ọdọ ọ ụlọ onye ọbụla bụ onye mmụọ ke chineke lahadịghị edo uhie dị idu ya bụ mmụọ ka onye iro bụ kpeso ọ dịghị mgbagha dị ya ma ọ bụ mmụọ chineke dị idugu nhe dị idugu bụ mmụọ ọjọọ akwụkwọ nsọ sara akwụkwọ ọma Matiu isi asaa amaokwu iri isii laa ga-esite na mkpọrọ ha mazụ ya mmadụ ịbụ onye ga-ehọrọ okweso dịka onye ndị ya ndị ka anyị ọ bụ ịhọrọ mbibi n'ihi na onye iro adịghị abịa ma ọ bụ otu ozu ohi gbuokwalala ibili akwụkwọ ozi ọma jọn isi iri okwu iri jizọs bụ onye bịara ka anyị nwee ndụ nwebiga ya oke dịghị otu iji debi ndụ dịghị anụmanụ ka ịbụ ọ dị mkpa dị anyị kọta ma anyị bụ atụrụ ma anyị bụ ewu ma anyị bụ ịnyịnya ma anyị bụ ụmụ anụmanụ ndị ya nna kpọsịala aha ọtụtụ n'ime ndị mmadụ nọ n'okpuru ọchịchị ka ekpechu ọ bụ onye iro na-enye ha nsogbu lee ndị e tụhadụ ime ọ bụ nwa ihe da agwọ ọ bụ nwa ihe da emegide mmadụ ọ bụ nwa ihe da akpụ ụgha akpụta asị agwa ka mmadụ sọbụ ihe mmadụ mere nwa onye ala amaghị ha adịghị ka ụka iji megide ya ọ bụla onye iro na-enye ndị mmadụ ntụziaka ịbụ ndị ga egbaso hụ ọjọọ megide mmadụ ibewe ma chineke bụ onye na-azụ ụmụ ya dịka atụrụ onye bụ onye nọ n'okpuru ya ọ bụghị ebumnobi onye nwaanyị tụ onye iro bụrụ onye ga-ede atụ ụkalịba anya n'ihi nke a ewu ga-agarịrị n'ụzọ ọlụ ebube ka m wegha tupu ya abụrụ atụrụ tupu ewu abụrụ atụrụ ọlụ ebube ka m wegha ga-igwere ọnọdụ n'ebe ọ nọ ọ dị mkpa ka ọlụ ebube ka m wegha gwere ọnọdụ n'ebe anyị nọ ị ga na ikwe ta o gwere ọnọdụ bịakwute onye nwe anyị jizọs kraịst onye ezi ọzụzụ atụrụ anyị na akwụkwọ oziọma jọn isi iri na amaokwu isi ọ sịla mụ onwe m bụ ụzọ eziokwu na ndụ onye ọbụla nke nọ n'ime m ọ dịghị ihe gị ime ya akwụkwọ ozioma jọn isi iri amaokwu iteghete sịla ọbịa bụ ọnụ ụzọ ahụ anyị ga-esitela ya baa nweta nzọpụta ọ gwụla ebe onye anyị nwere ike ịgatara aka ya ihe ezi anyị ebe anyị ga-ede ata nri ka ahịhịa ndụ ebe anyị ga-enwe ntụsị ọ bụ onye nwaanyị ọ bụla anyị anabata ya ọ ga-ime ka anyị bụrụ ndị nwere onwe anyị pụọla nsogbu niile na mmekpa ahụ niile ka onye iro n'ihi na ekwesu nde bịa imegide ụmụke chineke ebele ọ dịghị chọta onye ọbụla ga ebe o esi chụtuo ya lee ebe onye ga-ime ka anyị bụrụ ndị nwere onwe anyị pụọ la aka ụta niile ka onye nụ dịka onye ọzụzụ atụrụla eji eduru atụrụ ya gaa ga ebewe nna mma anụmanụ ọjọọ la ebe ị nara ya atụrụ otu a ka onye nwe anyị ga-eji edu anyị baala ebe we mara mma m ga-enyere anyị aka ọ gwụla jizọs kraịst bụ onye bụ onye nzọpụta nke mmadụ bụrụ onye ọzụzụ atụrụ na onye nwe anyị ntọrọ atọ laa akwụkwọ oziọma jọn isi atọ amaokwu ile na ọrụ ụlaka iri ime gaa gụọ ya ndị niile nara ya lee onye na-anya ike ịghọ ụmụ chineke bụ ndị kwerela aha ya jọn isi mgba amaokwu abụọ ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga iguzosiri chineke ike nabata ya n'ime ndụ anyị ị ga na-abịakwute ya ugbu a mbụ mkpa ọ sị bịakwutenụ m unu ndị na-adọgbu onwe unu n'ọnụ ndị ebukwa ibu dị arụ m ga-eme ka unu zuru ike la akwụkwọ oziọma matiu isi iri na otu amaokwu iri abụọ na asatọ laaga ụlọ onye nwe anyị na-akpọ anyị ọ dịkwa ime obi olulo mmiri n'ihi na ọ mara ọtụtụ ndị mmadụ adịghị eche ịbịa otu gawa inwe ndụ ọ dịgba mkpa ahụ la anyị nwere chineke anyị ọ bụ ohere ukwuu mara mma la anyị nwere jehova ka nke ndị agha dịka onye ọzụzụ atụrụ anyị n'ihi laọbịa dị arọpụta ọbịa dị ekpuchite atụrụ ọbịa dị enye onwe ọbịa dị ịnọ ha na ya abụọ ọbịa bụ onye ndị na ọgwụgwọ ha bụrụ ihe e nwetara n'ihi laọbịa bụ onye ọzụzụ atụrụ a n'ihi na onye ọzụzụ atụrụ anyị dị ya lagụghị otu obodo anyị naijiria njidere anyị nwere ike ịsị la anyị nga ịhụ echi n'ihi na onye ọzụzụ atụrụ anyị nọ ya n'ihi na ọdụ anyị n'ihu ọ ga-ide edu anyị n'ebe ịtarị ka ahịa ndụ lagụwa ihe ọchịchị dị ugbu a na-eweta ihe isi ike ju ebelibe niile onye nwe anyị n'ihi na ọbịa bụ onye ọzụzụ atụrụ anyị anyị tụkwasị ya obi anyị ngakwa ịgabiga oke kena too aha nsọ ya anyị agaghị isi too kena. anyị agbawa okpo ga-emenwela amaghị mma site ọchịchọ ego anyị abụrụ ndị ndị ime nwewo yere okwu chineke le m otolu du onye bụ onye ndu onye nwe anyị jizọs kraịst bịa bụ onye ọzụzụ atụrụ anyị ọ sịla ya ga-enyechasị anyị mgbe niile anyị na-achọ la akwụkwọ ndị filipa isi a na amaokwu iri itoolu na chineke ga-enyechasị anyị ihe niile anyị na-achọ dị ka ebe nke akụ nke ebere ya si dị ọ bịa nwe ụwa niile jehova nwe ụwa la uju ya ọ bụrụla anyị agbabala ime ya ọ imepe ọnụ ụzọ ama niile ka eluigwe wụsara anyị ngọzi naanị hụ dị ịchọ bụ ka anyị gwere onwe anyị nyechasịa ya dege ntịla hụ ọdị ka dị ka onye ọzụzụ atụrụ anyị ka anyị ghara ilegharị anya ịchọ ahịhịa ebe anyị ga-eta aga hafụ igwe atụrụ ka onye nwe anyị na onye ọzụzụ atụrụ anya anyị kwesịrị ilekwasị anya anyị abịa elewe anyị ebe ọdụwa anyị na-echesara ahịhịa nde nke nga ịbụ nke ga-edufu anyị edufu ka anyị bụrụ ndị nga ilekwasị jizọs anya dị ka onye nwanyị si chọọ otu onye ọzụzụ atụrụ a nga idu anyị gafee ọṅụ agha niile anyị abụrụ ndị nga-efụta mee oke ọma ka obi ya ụbọchị niile anyị na-adị ndụ ka onye nwe anyị nọnyere anyị ka jehova anyị bụrụ onye ọzụzụ atụrụ anyị n'ezie ka anyị bụrụ ndị gị guzosi ike n'ime ya otu anyị ga-enweta ndu a ka ya onwe ya naanị na-enye dịka onye ọzụzụ atụrụ nye atụrụ ya ya dịrị anyị la mma ha jizọs kraịst bụ onye nwaanyị anyị n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo